ibi afọ anụ a kpọsa mmiri ụlọ akpọ nne m aka ya ọ ka ndị ụlọ nnọọ o nnọọ ọ nwaanyị nwanne nne m zitere ọ gwa m na achọrọ m onye na-enyere otu aka ijere m ozi mana na-arụ erika isi anya chọta m Jekwanụ. Ọ dị mma, ọ sị m kelee Afọ Afọ m mm. Nnọọ. nne. Ee, ifuko ka si nchọ ka ị bịa na-emere ụmụ na-abịa iku nwa. Ọkwa ma esi nri. Ọma esi nri ọfụma. Mm. Ikuelu ụmụ nwa, isichasị ya na anyị ọfụma. bụ ọrụ nchọ ị na-arụ. Ah, não. Não nne não, baa n'ụlọ nka dị não ijedobe não, o nkwọsa Você zuo ike echi não, anyị bido ọrụ asụsụ obodo na não n'ihe ọma ọ dị ụka nwanne m nke na-eme nke na-eme nwa ga-agbago gị buut na agwa esi na nwa m agbagọ m buut boot na ngwa unu na ihe ihe fesbuk ka onye fesbuk anọ na-adaba ka ọnụ nte na nna egwu egwu na enye ya kịta nwa ahụ gwara unu na mụ na ya na-akpa mụ na na-akpa kamgbe ị na-asị

Iya na-ebe ome gị n'anya. Ee,

<laughs> ebe ọsọ si m na ọ na-abata ọ na-abata eh? Naịjirịa ị na-achọ ịgwa m na osiro Naịjirịa bịa osiro Naịjirịa asa si UK United Kingdom ekwukwala ihe ọzọ biko ọ sị na ọ na-abata Naịjirịa n'izuụka na-abịa bakọba mmewe n'otu ịghọta <laughs> eh, ilekwa ihe a ọ ga-abụkwa na ndị nwe nwa chukwu ezigbo ego gara iwegwu ego mgbachere ka mgbazi agụgwụ na ka m gwụwa ọlụ gị oyibo nsuwe ịma nwoke a na-akpọ Ifeanyi Uba kapital oil a na-emepụta na isi ya nwaanyị otu mkpụrụ nwa nwaanyị ojii e onye aka ekwu ya hmm? onye aka onye ka enyi na-echeka ịba biko kpọwa dis ya bịawa ya ya bịawa adị m eme ihe ọkpụkpọ ihe ọpịpị ka m na-eme jirikwe ya jiri <laughs> nwa ya kwe na ọmụnwa ọmụnwa obodo a enwere ike nwaanyị na-agakwa akọ ya ọnwa ụmụazị ya ndị a na ekowa aka ha ebe aka ha na asịgharị nkanka asị na ha na-eru jiri nwayọọ o ọ ga-adị biko gbado dị ebe a ah, jide ya nnọọ hmm? maka nwa nna agwa gị maka ya hei adị m ekwudo okwu nke ịsị asị nwa juru eju oh. nwa zuru na ife a na-eme mgbanye nnọọ na Facebook nwa nwee fie nwa ji foto wee na-awụ oh. ifu moto ife akwa ife ụlọ ife ihe nwa na-erigasị igodo ebe ọ na-eri ome chelu ka gosiri a na-ebu a na-eme a na-enye a na-egosi ya nke a ụkwala mbụ lambu ya ide afụkọ n'anya ọfụma n'ụkpụrụ nwa jukwara eju máa fún wa náà èèkò aláàbò èmi mi ṣe ọkà fún wa yàtọ̀ kò bí wọn sí ìjìnlẹ̀ pamọ́ wa. ọmọ sí ọmọ ẹ̀yà ọmọ ẹ̀yà ọmọ ẹ̀yà ọmọ ẹ̀yà. Chicken, what is it? Yeah. Kai Boga. Ah. Um, Oluchi. Ọlụchi efe nwa m na-eme ọ larụla biko ayọkwa m ya ka ayọ ka barụ yelụ m ya nri oge ngwa gịnye nri anyị achọrọ ka nwa m bee akwa biko ọ bụ ka m na-apụ ya n'elu m anya ịnụgo anyị na-akwado ịkwa akụkọta. 这个功能。

Ukiwa kwanza mbona ulepo mwalimu Dodi? Ipusina, waliyozo, ipusina. Ipusina. ọsọ m te otu ebe ahụ dị m ọkụmara kamgbe bụ anwa m merụrụ ahụ n'abalị nwa ifuru na-akpọ ọgwụ n'ekwentị ọ dịghị aga aga ka ihe na-eme m ọ dị ọ dị m ọ nọ ọkwa ahụ dị m ebee ka ị

nna m ọma na nwa m anata ga-azụtara m ife ọbụla ọ anyị gbadokwa anya o kekwa n'ebe ị nọ hmm? eziokwu nụ anọgoro m ebe isi m wee nọchie gị wee na-eche gị kemgbe John kam chawa da. Ukaka kina maji, wadi kamuge biso ọmalite nwa ahụ gbara unu osi igbo obodo ọzọ na-achọta m ọkpọ eh, eh, eh, m kịta kịta m na na nke mama <laughs> rut na m na nke na na na na ya na ọ na ka m nsana apalikam ni na apalikam. nga wọn napa di mana kwan kii wuce gidi kuya. o butu na nwa nwa ka akɔ kɛ ban fɔ o yɛlɛ yɛlɛ bɛ na. Hehehehe

village unu obere ọgbakọ mụ na ndị construction company ji ọlụ nwozu obodo a ịma na ụmụ a bụ supervisor ha ee ụmụ a bụ supervisor ha so ụmụ ndị ọcha si obodo nri obodo dị iche iche na-abịa mgbe anyị kpọrọ n'ekwentị mụ na ha na obere ọgbakọ ime obodo gị na onye bụ ọ na-echekọta gị mgbe iwe atụba gị iwe mana ebe ọ bụla ebe gị anyị mmadụ

atakwa pepe soup. It depends. na wute mu mayi otu ibe ipopo ipro wute pepe soup ifọrọ ọmalịta nwa na-ebe anụ aja ewu Ọsọgide bụ Mrs. Chike ama ama n'obodo a hmm, asọmpụta nwaanyị ọma m ka ke ụlọ nkwari akụ nke họteelụ nke a na ayela n'ụzọ arụ ọfụ na ife ọzọ n'obodo a Oh, isa e ka m ji eri o isa bụ ihe na-akwụrụ m ụgwọ ụlọ na nlekwasị gị asa gị ọjị ajị nke anọ m ka m nwere onye ọzọ nwere ọzọ m ekwu gị ekwu ekwu mmebu onwe m ịkabidoro mgbazi ime ụlọ akwụkwọ karịa ebe akwa ngwa nyere isi na nke ah. a na ọnụ ọ dịka m gị ya onye ọzọ nna nna ka m akwụ ụgwọ na Lagos wee tụọ n'ogbe gwara na akwụkwọ na na-asa gị ji ya ọsụsọ ọsụ ketara gị nsị ya gị aga ihe etinu m ego chego ihe etinyekwuru m ego na ife nwa ikwu egwu ego ọrịa ego ọrịa mgbe ọnwa ya akụ nwanyị ego ọrịa ma wodrob ma arụcha azụ oke biko nne achọzi nka mụ na gị kụbụ ya ọ bụ diga anụ nwa obere ife obere ife nye m obere ife ka m gbufuo di m aha diga akaala na ahụ ọgbanyecha gị ọbara ọjọọ anụ mụ apụtakwa mgbanye ma ikpo n'ime mmasị nke na abụọ mee ife abụọ ụzọ obere ego ngwara ngwara ka m jee ọgbakọ anyị ga-apụ nkịta ya mma gwa ya daa di ya ata ezigbo ahụ mechigoro ọnụ ya ụda adịghị ma ka ị na-emekwanụ gị ee eh? ka ị na-eme gị amanda okwu na inwere ugwu ebe Olivia nọ inwere ugwu ebe nna ya bụ Ifeanyị Ụbanụ onye bụ Ifeanyị Capital Oil Capital Oil ike mana onwe gị mana onwe gị nwa bịa nekwa anya bịa nye m ego avubuvu watakuwakanye hmm? mbala mbala mbala wari uno wayemerwa maro kenebefana Ifeanyị ụba kapital oyi na nne ya bụ ideji ụmụ amụọ na-asị ka nwa na-asị mụ amụ m na-akpụ na ka nwa bụ na ya na nne ya na-ele ogiri na ụgba na afịa eke irugidi dika nsema na raja ka ina ke Olivia wa mobi. Maka Olivia. Hey. Mabutu mtu. It is not it is not. <laughs> ya kona ona chini. Capital oye. <laughs> Olivia oye. <laughs> Aboniki oye.

nọ nye mara jizọ nọmba nye foonu ga nkiri ka mmadụ amanda wetenu foonu anyị nye ya na nye m foonu gị n'ogodo ụtụka ọmaka o na banu biara pụba ya aka manje manje mụme nwekwara ka ihe asị ma ọ tụrụ m n'aka ọ bụ ihe niile ka m bịabịa kọwachala unu aka gị emetụsịna m ọzọ anwa nụ biko <laughs> biko do ma gị na banụ mba n'anya mmekọtasị ebe a gụnye baa unu a pụta bụrụ na ị ka na ebe a eduna gị ị mara ebe ahụ i siri zuzuru bịaba eh? zuzuru na kube ndị agha m gị amụrụzi gị maazị maazị maazị gbakọnye e kedu na nọrọ ijiwe maazị na-eti isiọma onye kpọrọ gị ebe ọ bụ iwu na iyi agbụ m echebu m na m bịa ka inye m obere ibe tie na arụ iwe na-ere ị ebe sara arụ jee chịrị ọgọdọ si na be si abe mpọ. ọ bụrụ na <laughs> ka esi eme ife mana ọ ka mma na-ebezikwa ụmụazị ụmụ ada nwanyị ọ n'afịa wo gịnị ada gịnị ada ọ na-akụba akwụkwọ ọzọ ihe unu ma n'obodo a bụkwa chọchọchọchọ onye unu ji akọ n'ọnụ nya ya na-ekwukwa na na asọ n'obodo anyị eme nne m makwa ọ ọ nwebeghị ihe ọbụla bụ ihe a na hapụ maka ịnụọkwa nke na anụ e isioma na nwa maazị Ijoku ịmị anụ anụrụ m na ọ batago obodo anyị o si obodo ọkụ na-eru n'elu abata nke kachacha njọ wụ na o ji ebe a na-asịrị mmadụ niile asị sị nwa na-afịa wụ Olivia na ọ bụ nwa Ifeanyị Ụba kapịta ọyụ <laughs> ọkwa nke anụ na nne ya na-azụ ụgba n'afịa nkwanya nwa kapịtal ọyị na nke a ga-echuo mmiri biko ma nke a na-akọ Hello? Hello, nwa ka eke ime? Adụ m mma, ka otu ibu. N'elu m, apasa m. Ahụ adịkwa Na-arụ dị mma na asị m ka ama m na-emekwago otu o eme m. Hmm, mgbe anyị nọsi na o ife a niile ya tego. ọ wee na-ejidezi m na ahụ ị na-eti ụtọ, ụtọ. gọọmenti ịtọkanyere mmanụ ahụ udo dị mana ihe eme nri aya afụ nkwenye nchọ ịgwa bụ ka ọnwụnwa nwa achọkwa nke kwa ya ka ma ụlọ kuma na oyi adụ m na bụ na ayị adịrọ ọ ya ama oke dị ụtọ ee masịrị ụzọ bịa zachasị ebe niile kpochasịa o nwere onye ọbịa na ere anya nna ya ọ bụ ọkwọ m na ọnwa ya nwaanyị isioma ọ gbago ụzọ gbajuo mmiri na ife niile ebe a na-azụ na ọ gbasigo mmiri bịa kwụọ ya azụ n'enye ka ọ na-abata ada m ọ ka ọ yi ekwukwo maka anyị ofe ka ibu nkụ anyị kpụrụ ọnụ Eh? ọ dị na mma nne na ịgbakọ nnọọ ọzọ zachachasị ebe niile chụwa mmiri wee dee ịkpa nkụ chukwu dị emekwọ mama papa ọ bụrụzi ihe m kwesịrị ime ka nne hmm? nrapụzi onye ya emezi ma nọzi ebe na-abụ na-azazi ihe na-eju ee ya na ụdị ọmarịcha akpalamagwa a ka dị n'arụ isi na ba anyị pụọ jebezi ụlọ akwụkwọ rụzie ebe ha ghasaa o nwere ihe mere gịnị meriri ya ihe kpatakwana ya bụ na ịma na ozugbo nweta e, e, e, ozi n'ụlọ akwụkwọ na-eti ego n'ụlọ akwụkwọ nnecha anya ka mmesi wee na-akwụ ụgwọ akwụkwọ ya ozigbo m be akwụkwọ mfụ na ndị ọyị nwaanyị niile ha ncha niile na-emechi ọfụma sị ka soro mba ka m na-anatazi obere ego ji iwe na ebe imechakwara nata ebe ọ na-ajụ njọ ọbụla emechaziri eh, eh, eh, onye ahụ ya ɔkɔkɔ ano nso me me sigi ike me me sigi ike me ki yɛ. dɔwɔtiri bɛɛ y'o na kɔɛ ba k'e lɛmɛ k'e lɛmɛ. nka ebo ye n bu awo ebo ye n bu ebo ye n bu de k'o de ɲɛ wa tɛmɛ na ebo ebo ma sa nɔ ebo ye n bu a ma gɔdɔ n kɔ ale wuli awo ɛsɛ fɔlɔ abɛ ne bɛ bɔra ba sɔrɔ mɔ a sa mɔ a gosi tɛ n fica e ni fica dɔrɔn mɔ o ye n bu ale wa tɛ mɔ o ye mun ye mun ye mɔri fɛ mɔri fɛ o ci ne wa tɛ mɔ o. mụnwa bụ nwa eze ka ụwa nọ nso na enwetela ọnụ na onye mkpu ụlọ egwu ka ebu nsogbu adịla ọrụ hmm? anyị ga-enwe azụbike chekike n'ife hmm? a mgbe ọbụla na nso enwere ife ife ebe na-akwa m maka gịnị ebe ọ makwa na-abịa abịa n'ihe gbasara ụmụ nwaanyị ụmụ asaa ọmalịcha ụmụ asaa sapụrụ alụ ọgwa ndị sapụrụ alụ ka m na-ekwu onwere bụ ọgbara mụ ya na-abụ ọgbara ụmụ na gị aka nke si alụ ya

ebikoro ebiko mana ịmara mụ akpọrọ ezigbote mficha ị na-eweta m ọnụ nna nwanne ka so onye eh, mgbu dịka ore ka so ka nchọ ọgọ nsọ nna nwa ala gị nwa dịbala gị na nwa dịbala gị bịa bịa bịa chisom ka ị na-ebe eme Oh, brother mi, um, o si na si na afia wo eh na sho Um, Olivia. Oh, brother ni. Eh. O oh, si eh. na afia wo nso. Ọ na ajụgo onye na akpọ Olivia. Gị kwuru ebe a na-emere m brother ni. Ị ma na na Olivia. Ka ihe kwuzi eme. Oh, come on. Oh, yeah, come on. Yeah, come on. Yeah, come on. Yeah. ka ihe na-eme na ewu obi wee hapụ anyị na nke nwaanyị ọcha nwaanyị ọcha mbọsi ya wee waa ekudu nnọọ afọ ọnụ gị nnọọ ọrụ nnọọ afọ ọnụ nọdụ dị Umiyo! Hey, Obibo tenten! unu dị oke nna nke nyazi ibe ndị eji eti egwu na ọzọ egwu ka a na-etizi abụ okwu ị ga na abụla egwu ka a na-eti na-eti ekwe m ya na nna gị hụọ imo a chọrọ ịkpasa ụka ịghọtara oh, oh, oh, ụmụ nwaanyị ndị obodo na-anwụrụ ọgọ na-etigbusi yana onye dị kịta ha na ya na-afụta oge asị m kọọ m bata aba bụ imi gị niile bụ nnọọ bute ọnụ ikpe eze gị niile anyị ka ọnụbara dịka ọnụ ikpe eze ọnụbara dịka ọnụ ikpe eze Adoy, adoy, adoy, adoy. chere ka m gwa gị anyị ka na-efe bụ ezigbo mara ezigbo mma bịapụtakwa na ojiri na kpata ego bịapụta na otogo nọ na agali na-achọ na-achọ alịgasị n'ọrụ n'obodo aka ibisi isi ịmalụ mma isi bekee isi ịmaga kedu isi onye nka izokwula ebe a kedu ebe ị na-eme n'enu isi gị ka ọ na-acha dịka ofe akwụ negoronu ya ngwa n'enu aka gị nwa dibịa iziokwu ọgwa mma gị kwesịrị enye iwe maka mma ya eme emeolu gị ọfụma ee ọṅụ mmanya kedu ife ọ kiki na-enyegharị m nsogbu kedu ihe nke gị ọ na enweghị ihe m na-ekwu rapụ n'unyi nke onye adịrị ọnụ mmanụ na-ene anyị ị na anyị onwe ike ọ bụla ọ na-egbu mmadụ <laughs> izi mara mma ọ egwu ebe a ọgba mgbaghara mma nna achịta nwube oyi nwaanyị mere nakwa ihe mere na nsogbu adọrọ mara na mara na ihe ga-emezi taa ihe m ga-akwadoro gị ebe ga-anọ ebe dị oke ebe ị ga-abịa bata mana ọbịa mmadụ bata ma ngwa ihe mere mma anọdụ echechekwa ya eche ehm, oke oke m ka nye gị obere ohere ka iwe eche nye eche tikpo ego nọmba gị biko nọmba gị wọ́n ní àyè nọ́mbà. zero seven zero. zero seven zero. two six. two six. six six. six six. six six. six six ọ̀sán pápá. yes. six six six six okay. yes two eight. two eight. ọ̀nà ọ̀nà àga ọ̀nà àga àga.

onye na afụ ụmụ nwoke ibe ka ha si eme ndị na-ego moto na-ego nọ na-enye nwe ife e ara sị na ọ bụrụ ya ego gị ndị nwụọ gịnị ka ị ee ọ kwụrụ ka m kpodoro onwe m o nego gị na ekene chukwu na akwụnyere m na ịpụtado e m bịa ị ga mmiri isaa gaa obodo isaa wee rachọrọ m na-eje nkịta abịazi m ime ihe ọwụla biko mmanụ wedo iru na ka ndị otu akpụba ebe a bazi m chaa chadụ m ịnị ha ka ị na-ekwuri ya gafere ọmụ ego jee kupụta n'ọfịa Nsụka papa enweghị ụlọ mama ife onwe nkwụrụ ego mkpụrụ nkwụrụ nkwụrụ jee nụta gote ewu si na nnụta nwunye obetu ka nwunye si adị ọ bụ ememe ka m jikwuru ada nwaanyị jebe obodo oyibo kujere nwaanyị nwanne m nwoke

tema Tochukwu Tochukwu pụrụ akwụkwọ otu bụ nke nchekwa nwunye m oje ife Tochukwu anọ bido na akwụkwọ achọbụ ife ịchọ ka m ga-enye ya ego m ga-enye ya ego debe ntere mpa na mma ihe a m zụzụrụ m n'onwe ya ọ bụrụ na mma na ọnwa bezi na-akpọ m ihe a ihe ma aga andị onye nọ nso ọ ya agwa ya nọ nso ka ihe ga-eme kịta n'anya ihe mere na-emego onwe ihe ga-eme mana ọ tọkwara ụtọ ọwụ nigga, nigga, nigga don't know. That's not fair, Mamaka. How fair, C'est Hey! What did you okay? What did you okay? Mwane, un u. Mamaka miyana na un Wewe kuna. Dosa nigga un Nosu. Nigga do nya. Kebi yo. Nosu. Omwara udo un udo. Nosu. Nosu. ke ne me konna mudo wani ne wani fene mudo wani fene me konna wani fene me nga wagi na wani wani fene mudo de wani fene me wani okay eh eh marecha nonso nonso nonso nonso kono mufuna ke ne me na ke na wani fene me wani fene me wani Icho icho sigwam. Abuna mwifene menga wagi na wali fene pati ya. Mba. Pati ya wali ya nene.

kẹ́kẹ́ bọ́lá obìnrin lọ́wọ́ gómìnà obìnrin lọ́wọ́ gómìnà wọ́n bẹ́ẹ̀ sì jíde gómìnà jíde gómìnà asa ṣíye ọ̀bọ́dì n'ojì ọ̀bọ́dì n'ojì asa mu sanjaru bishọ na wasa mu na ṣe náà ẹ̀nẹ́bà You kọ́ náà kọ́ lọ́mọ yẹn. You kò kéyìí ṣe ìmẹ̀ kẹta. gẹ́m sì gẹ́m kan gẹ́m fún ọgbọ́n ichi kotokoto ichi kotokoto mú èrìgbé akwa tido jíṣọ onye jíṣọ onye jíṣọ olivia. maka nwaanyị. kejọ maka nwaanyị. maka nwaanyị. nwanne m ga-emekwa maka nwa nna agwa na atọ ka m wee gbuo nke nọkọrọ ka ị na seketịrị na ọtara na wayo mkpụrụ obi gị akịta eji m ya n'aka ma na-aga ee isiokporubeghị nke ụnyaahụ ihe eme nji sorekwan gị na abụ maka ọ maka efu na ya nwere n'ebe ego hmm. hmm? chike enyi anwa na anọkịta mma mmenwu gị ọjọọ ịma mma mmenwu gị ọjọọ biko jidegodu ọkpefuru ihe niile ị na-akụkọ eri na-asịsịgharị n'ọnụ gị jide ya hmm? ọ bụrụ otu a m dị kịta ịnọkọta ị na-akụ eri igbe ihe ndị na-akụ eri gịzi ntị ka ngwa gị onwe dị ihe ga-emekọta n'ụwa mụ na aga abụrụ ọya ịnụgo chefuo ya ya mbọsị ọzọ ifuru m chara m chakwara m jebere onwe gị maka ọnụ m kakwa ọ jọkwara njọ nna ya ọkwago nna ya ogo nna ya ogo eh? na nso ọ ma na nso nsi na-eko na nso akpọrọ gị na nso mana ị na-anọte aka n'inu dị mkpa dị ka gị iwe gwụrụ ahụ maka nwaanyị isi ọdụkwa gwụ mma ịrapụ ibe ya eme isi gị mụrụ isi gị isi gị eme ofe akwụ ikwesị kịta na achọ ife ya alụ ọ bụrụ ịchụ ịchụ nwaanyị ọrịsịọma mma enweta isiọma mee ya n'ụtụtụ mee ya n'efu mekwa onye n'abalị ka m fụkọ ya ọsị ka m na-ekwu

isiọma ka oke ya na-akpọ gị ọsọ gị gbaa elu gbaa ala m ga-enwetali gị ọsọ gị chụsịalụ m na-achọnụ ka iziji gị bụ na enwetachego m gị a na-ekwu ya gburu na ọwawo nkịta nwa bụ eze nwegodo obi ziteli m pikchọ enyi m nwaanyị ebe ọ gbara ọtọ ịbasị na mma asa gị afele isiọma ee ụgwọ ọkụkọ ile egwu asago m ya afele dịka asam ya nyaahụ ọ mụ na gị n'obodo a m ga-echiete gị Amanda nke nke bụ ka onye iwe na-ewe ọnwụ onye iru gbarụrụ ya gbabụrụzie nke onye iwe na-ewe nnekọ iwe na-ewe gị nke nke na-agụziri na Amanda n'eziokwu ị na-adịzikwa mma n'anya dịka chi na-efuzi na-adọnyezi ma n'ukwu na adịkwuzi nnọọ <laughs> dịwaka mma ee onye na-eme ụlọ oriri na eme egwo na anyị ee eh, ya nke oyibo nsugbe ee eh, amanda nne echekwa m ọsọ m na-afụ ihe eh? nne gwa nna anyị na gwanne anyị ihe na-eme ka ụmụasa gị sorozie gị bụrụ iwe ndụ ee biko <laughs> kaima hmm? ọ ọkwa chukwu hmm. ee ihe nke ikwuru igwurube nnọọ amụta ọnwụ na ụdị pụrụ iche nke nke bụ n'ọchukwu. chukwu ngwa na nwere ihe mere nna m chukwu ahụ ọ bụ n'ọchukwu na-emele gị ụlọ anyị ga-agosi anyị chukwu ahụ ka ọ mebere anyị ife ka o si emele gị ee ka ọ nọ ka chukwu amebele gị ife achọrọ m ka chukwu a dozibe naanị ka o si edozi gị n'elu ka ị na-akwụ mụrụmụrụ <laughs> ụlọ anyị bikozi anyị chukwu ahụ ka anyị gaa soro gị ibe ịghọta mana ee kịta ka uche mgba n'ihe ke maka abụbọ gị ahụ asị gị a na-akpụgharị gị na fon mgbe ahụ na-asị gị na ọfụkwa gị n'anya tupu a mụọ gị wee gbakwara nụ n'ofu wee falụkwa <laughs> ke maka asa gị ahụ ke biko biko ọfụma anụ mpama ahụ atụrụ awụsa ahụ hmm. ihe m dọrọ ya aka na ntị bọsọ ya akpọ m n'ekwentị ọfụ ihe ga-eme nna achọzi mana nne ọ ịma na ọ bụrụ n'eziokwu na jiri nwayọọ ezi otu mgbe ka m akwụkwọ asụ na achọziri achọrọ m bụbụ nke a m ọchị ọ bụtazi gị ị na-agbanwezi ime ka ụna taa ime ka ụna echi irizi ka ị na-eme ebe isi ọnwụ onye iji eri ji na ede ka iji se na chọzi onye anaghị eme ofe akwa aka ya nsa <laughs> ọ na-atọkwa ọchị o ami bebi hmm. o oh. n'ihe na-anya ụdị mmadụ ga-eji ọdị mma ije n'igwe nweta gị ebe ahụ agwa m ife na-achọ n'eluigwe Bro, change adịrọ nwoke nne m cheji ọsọ ọsị na chenji adịrọ nekwa onye ala nka aka na-ekwube ihe na-ekwu ị ihe na-alụ na Lagos Los Angeles ị ihe na-alụ na Los Angeles enweta ego onwe na Megilis gaa nye m chenji m ọ bụ na eche ewu m na m na-eche ewu m na m ga-atụkasịkwa gị ebe ahụ ka nke a sị adịgo onwe mere nye chenji ọsọ ndị atọka sik hia na anya m chechi nsọ nye chechi nsọ onye ogbe ya wee chenji na-ekwu ụmụazị anya chenji onye ogbe ya ego dị mgbe ala Thank you for my boss. All my business. Eh? There's two officers that eh? you can see. one and the one. nwanne m na nke esi nnọọ ka ebe na-abịa m nnọọ taata akwa m na enwere ife na-eme kedu ife mmenye gị eh. ka m kpọrọ eh, ka ndị tinye ego nkụ na nke nwaanyị ọcha ikenna na anụbeghị n'obodo a na-agba ọkụ ebuka ịbịakwa nke bụ ụnụ kata n'oyisi n'ebe isi tibetesi n'obodo na-agba ọkụ nke bụ n'obodo na-agba ọkụ ya eh? akabeghị nụ kedu ife na-eme n'obodo a ya kemgbe ị batara ebe a nnọọ ihe na-akọ bụ na na-anụbele ife na-eme n'obodo a n'obodo a na-agba ọkụ nke a nke nwanne mere nke nwanne ji emekwa mekwa kedụzi ife na-eme n'obodo a ịnụbeghị na Tochukwu n'obodo oyibo na ọ batago Tochukwu anyị Tochukwu na anụ nsị gị na ezigbo asị m na igbo ndị mba na-ebido ọfụrụ gị n'isi na-enwe ezi nsọpụrụ ya obele nwa ka gị nnọọ maka na a na-emere gị ebere ọya anyị nwoke na ga na-akwụsị n'obodo a na-emekwụsị ife n'obodo a ọdịdị agị nnọọ ka ị ga-esi ebe ebe isi nnọọ wụbata nnọọ mgbe na-akụ eri na-akụ eri na-agbaka moto unu mbọ na ebe a nọ na-ekwu eri ngwa na mụ ebe a ka na-ekwu onye awa ahịa onye mbụ mana chekwara ka m ọ bụrụ na eziokwu dị na ihe a nna m mana ọ dị ka ngide gbakwata na-edire gbata ọchị ahụ ị na-edire gbata ọchị chee ka mkpochi ụzọ ka one lady one. Oh, anyway. Pico je boy, je boy. Sister, sister, ndo yi shota le. Yeye ma tuzun. Chuma yo ma melu kita kita. Eh, bona kwa kwa yeye me. Nne. Ifi five. Okwe ma tochi. Tochi si ana bekele bata. Ai fuli ana anya ina abua. Kwa tochi one kuna. Eh? com tochi nkun ne ku chekwa no. na be ma. Tochi na atụgharị m mgbe ọ nọ na-esegharị Com ka Jekome, ọ na-asị na Tochi anatago? Ọ nọ n'ụzọ na-eche gị. Tochi na-achụgharị gị, na-amịgharị gị, na-esogharị gị, mgbe ahụ ọ bụrụ ka ihe na-akọ n'ihi na esiri otu a nye ego na aka ọ sị na ya eme nka o nwere ihe o ji esi nka mụ na ya mana nkịta ọ nata ife ife adịgo ekwerego m hmm? ọ dị ka ọ ga-anabata gị mechikwa na nsọ onye ekwe onye ama m onye gwara m na ọ hụrụ m n'anya site n'ime obi ya na ọ yara arapụ m kụ na akọ na ọya ekwekwa m ọ kpechagokwa maka otu a m nọ ife abaịsago anaghọgo m ekwetago m

nsị gị bụpụ asọ isi adịkwa gị mma ọma gị nakwa ị na-asị ka South Africa eyi ngwe na-agba egbe ịma nọ ndị na-agba egbe na anọ na South ife m na-edebe egwu 50 cent mụ na-edebe egwu ime onye na-akpọ JC ma iwe wee mu mmapụta na street otu a mkpọ johnson na tinyere ego ọpịa toro m mmadụ obodo oyibo bụ anyị nwanwe ebe a na-akpọ la have la Come

let oge ọbụla ị na-achọgharị ọkụ ga-esi na m achọghazili eh? ke ihe ọkwanụ wee gbotuo omume anyị na ọnwụ ihe mebiri emebi ya anyị ama ka a ga-esi haji n'elu eh? biko ị na afọ gị n'anya <laughs> eh? ya ịfụnanya ọzọ ịfụnanya ma e ji rapụ ihe ị na-eme n'etiti anya nwa gbadata bịa kwụrụ n'ụkwụ ụdara na-ebigharị anya ka onye na-achọ ihe onye nzi na be mmadụ wetu gị onwe ihe ka a ya esi m ga-ajụ ọ dị m ka nwere aka ọrụ onwe ihe na-adị eme na be gị n'etiti anyanwụ niile na-acha ka iji rapụ ihe kwesịrị ime ka nwa okorobịa ịbụ bịa kwụrụ nnukwu ụdara na-achụgharị nwaanyị na anya eh? <laughs> bikozie o dị ihe na-achọ ịgwa m nanụ anụbeghị ọ kwụfere ihe ị na-agbagharị ama m ihe a na arụ hmm? ama m ihe bụ obumnobi gị nya ka m gwazie gị jee si onye ziri gị na efuru isi ọma si ya na efuru m iche na mụ abụ ụmụazị ndị a na-agagharị n'ime obodo na-amara ihe a na-arụ ọnya mere iji na-ezuzugharị na-agaghị mụ ama ihe a na arụ ọtago so jee si onye ziri gị si ya na efuru m furu ka ọ dị sozikwana m na-azụ ịchọgharị funu gwa m mbọsị ọzọ onye onye na-akụ nyekwanụ ụmụasa hei nne unu amakasị arụ amakasị gị nnọọ nnọọ bụ ihe ọcha onye fugoro gị ma na iti ya na nnọọ anyị ka nta ebe asị gị ịmakwana ife ahụ egwu ifu ka o si na-atọ n'obi ife ọ na-atọ m bụ polina polina nne unu nje amakacha ọ dịkwa n'isi ndị na fa na ife n'obodo igbo mmonya na po 50 cents wow imeba na po la los angeles ima park station bio ima brown pattern ima dilova ima milova ọmụ na Nicki Minaj fa na-arụ ọnụ settings Dr. Dre wụ my boy ndị ahụ ndị nna-enyesi na ebu m ike bataa n'ọnụọkedo onye mụ na ya erizi ya bụ ego onye ijikwa ya akụ onye gị na ya na-enye ya bụ ego ka ya na-achọ na ị nesisịrị anyị anya otu anyị ji nesisi anyị anya anyị enyeghị gị ndị eri nwa ego biko bupụta ihe ka anyị ego aka anyị hazie ihe biko tochi hmm. arụ amakakwago ịma ndị Igbo si na afụnụ dị mkpa na anụ n'isi ego dị egwu ka ị na obodo eh, oyibo ọnọkwara gị mma na arụ ịma atụtụ m akwụ n'ọgbụ ka ị na-emegara anya ebe ọbụla m na-arị gaa n'ịsa hmm? ị ma ihe mere ọ mụ na gị gara ebunye anwụ ihe na nnọọ biko jee jee bute ego anụ maka eribe na ya na ọ dịzi m ọsịsọ mana tupu ije anweghị m si ka m rịọ gị ịma ịnaba biko ịnaba ịkpọrọ mụ na enyi ụmụ enyi ka na gị soro apịa special invitation ka mpịa unu otu a mgbe ọnwa nkịta m donald osue stamp na-agbagote la hmm. Biko jebe dị ejebe dị e unu besi hmm. ebe isi si mara akụgharị chukwu chukwu chukwu chukwu chezi ife nje ime ka mba ya bụ ụmụ dọla ji wee bata n'ofu ebe a jee sona na sonami wee tie uri alịka agbagote obodo oyibo unu ebe ahụ chere ka m banye ka m wetasị ụmụ nwa kirikiri dọlas bata ka ga-atụ onwe ya mmanya na enwere ife nna aja si n'ebe nwanne anyị nwoke abụta otu ụmụ kedụzie ka otu ga-esi wee jee obodo oyibo wee bata wee si obodo oyibo wee bata ọ bụrụ sọ mmanya mmanya ka ọ ga na-enye anyị n'obodo a ọ kwesịrị ekwesị kama ọ ga na-enye anyị ego ọ na-enye anyị sọ mmanya mmanya ọ kwesịrị ekwesị ife ị na-ekwu m na-ekwu ọ dị m ka nwoke mma mbụ ụkọchukwu na ọgwụ ego maka na ọsọ ndị ọgwụ ego bụ ife na-egonye ndị mmadụ mmanya na-egonye ife ife na-enyefe nri mana fada enyefe ego onwekwa ọgwụ ego ego oh! oyibo. Hmm. Hmm. Elebe ji ọrụ. asampete nwaanyị ọma. Ala oyibo. na-etona ya ọfụma na nweta ya hazie ya nwere wụ hazie ya hazie ya ọfụma n'ọkwụrụ ka nwaanyị si akwụ hazie ya adaoyibo ka m na-ekwu gbaa m mkpa na eze anamazị m ka ọ na-egwu egwu ana m egwube egwu Ikenna. Ote nkwụ. ife ahụ okpu iru ọ bụrụ okpu azụ na-ekpu ya ụna ọgụn ikenna ekwesị ịgbanwe afa gị na-akpọ gị ikenna maka na omume niile na-eme n'obodo a bụ omume ụmụ nwanyị a na-asị asị a ma egonye gwu mmanya ọcha hmm! ị na-ebe a kedu mmanya m si gị weta weta mmanya ka ahụba mmanya na-ene afọ ọnụ gị enwe ife dị iche na mkpịa na-egbu n'ọfala

n'elu isi gị i ofe akwụ na-ete n'isi onye ka ị ga-eji wee nwee ego weta mmanya ka nwụnye ama agwụgwọ mmanya ka mmụọ mmanya ugwu akpata ihe na emepụta kpọpụta ekwensu na-ememe ma ihe nụ na-emebe mba nagoro dị afọ nna ata kịta nsọ mụnwa na iku nwa na-awụ ihe niile kịta ụmụaka anago Thank you. na-atọ ụkwa enyetụkwa na mmadụ hai ogenete lesia na onye ka ọ ga-abụ ọma ntọ <laughs> onye onyekwalụ ka ọ ga-abụ ọma ntọ nne ka m gwa gị onwe ka isi wee gbasapụ obi ka ndị ama jehova o eleleti elele i wee chịsalụ m ụkwụ gbakọ ụkwụ ka eke ọgba wee chuo onye echuo ka azụ mangala <laughs> o nwezi ife na-abịa m n'isi ọ dịka ebe a na-enye news na NTA mgbe ebe na-anụ ntananana ịchọghị nke a ka m kụrụ ebe a mịụ mmụ mmụ mmụ anya adọrọ gị mma gwa gị anya adọrọ gị mma legodo ụkwụ gị legodo legodo oh. nna ọ bịakwa ama m n'ịfụ m n'anya ụmụ nwanyị na-ego were kene nwayọ dị imebikwa n'ụwa ijebe ife menwụ na <clears throat> ị na-anya gafụ na nwoke na-esi ka kọmfọ ego karịa ma ahụ na-ekpo ego ego ife nji ife ndị ọcha na-akpọ hard currency ihe kumudara mkpụrụgakwokịta hmm? eji ama ụlọakụ agbalị elu ego nji mpụtazi ewere ya gị iwu ị na-ebecha ga-enye m aka m jiri aka m gaa gbanwee ya n'ụlọ akụ hmm? e. ee achọrọ m elekere nwaanyị akwana oyi nwaanyị ga-ebu onwe ga nziza ma akant manija ya gbalie ya o wetala n'oge ya na ihe abịazitaba onwe gị afụfụ mm-hmm. ife adịgo mma ịmakwana na mgbago na Los Angeles 50 cents ha wụsọ ụmụazị na-enye nne na street ime mm-hmm. onye na-akpọsie mpọnk ịkpasu m iwe ntinyeli acha owere iwe tikasịcha ga-arụ kwụọ gị pọnk agbafe ya makwa menụ m nwere ebe a mensis ka m nwere ebe a obodo ihe abụghị m ebere na aka afọsi na mma dị egwu nwa anya adịrọ gị mma ihe na-atọ ụtọ ime ike kachasị agbasa m isi na ị na-agba ajọ mmiri ụmụ mgbe m bịa mee ya ihe na-arụ onye mma ei ubi anya gị na-eke nnọọ gị enwela mba anyị ga-abịa nọrọ wete pantị a nweghị tapụsịrị atapu ka pụka dọg dizain ihe a echere a na-atụ basket bọọlụ ebe iyi shiri bọọl sket French wele ọtụtụ oketeke ọma na-abụ ihe ka esi edobegodo arụ na ibere anyị akpọ jụọ ka a mara ife na-eme ka a mara na agụba ka osi n'aka na onye isi ka osi n'aka isi ọma ya isi ọma mama o oh. onwe ife mụ na nna anyị na-atụnye kpata ka gị anyị nọ n'obodo ọ masị ozi ya kpata anyị ka anyị kpọọ ka ị jụọ gị obele ajụjụ nna ya asị hmm. mama gị na nnachi gwa m na ka na-ewe mmiri maka ihe mere ekpete maazị anyị ahụ enugwu uh, uh, nke ahụ agago kemgbe n'ime na ndị be anyị tụrụ enugwu esi na nwata nwaanyị lọkọtaba nna ya zakata onye mụ ajụba onye na-anụ ee anya ka anyị na-asị ka anyị mara n'otu anyị esi na eh, ọgịnị eh, ka a na-eme ngwa ahịa anaghị ajụ anyị anyị kpọbara akpọba anaghị ajụ anyị na-ele ele ị na-abụzi ịjụ ego one na-apịacha ngwa ahịa n'ụlọ papa eh. nke a bụrụ nsogbu ọ bụrụkwanụ mụ na-enye di Ọ chukwu na-enye gị oge ọbụla chineke si na oge m erugo n'udu onye zitere m dị nnọọ ọdụ na fia ọfụma ọfụma oge ruo chukwu esi n'elu kekụọ ya wedatala anyị ọ dịkwa mma mma na eh, ya na-edobekwa arụ na eh, anyị na-apịachakwanụ ngwa ahịa oge ọ gbara anyị ka anyị ji were ka ọ bụ agụba kosi ka onye na-akpụ akpụ kosi n'aka ọkwa icheta ada oyibo si amerịka nata ọ na onwero di lue tata onwebeghị di nne m ka akọọ akụkọ n'isi ka esi akọ n'isi adaugo na ada bụ ofu ada oyibo makarị m na m nwa m ebe gwe ukwu egbu mama nwunye m na-esi na usekwu

atụsịghị ụjọ amụghị m ire n'ihe akpọrọ m gị isi ala ife nsogbu akpọọ gị isi ala ka moses kwunyete gị ukwu ka adazi mmiri tinyezie my propela ịna eti ọsọ That you are very very good. That you are very very good. That you are very very good. Nnogide nnogide ndị ona. Ọ dịka ebe ndị sama atụ na-akụ aka. Ọ na-emezi ihe na-emezi. Ọ na-agwa gị nna gị. Ọ na-enwe ntị ịgwa gị okwu mbọsị ọzọ mụ na gị ya aja mba ịja mkpa ụta hmm? fe m na-emekwa gị m na-ewe maịkị gị m wee maịkị gị na ngwa egwu nwanne na-agụ dị egwu nke na-etigbu haleluya haleluya chọrọ ịghọrọ maịkị m ị na-ama m isi asa ịma m isi mụ asa ahụ efere udo ịmacha m isi asa ahụ efere udo Fred Fred Fred ma onye a na-aga isi anyị

Brother, <laughs> anh ganti sikit na eh. Oh, dito. Ayan, you. Ikaw yung kamu po, kamu kayo po. All for you. Red Cody, oh, awesome. Hey! Red, red. Fred, bye-bye. Cardio! Kaima. Boy, furu kung nga sa gibang. ụmụ asakwa afọrọkwa m hmm. ka ifuna anwụrụ mmanya okwu nnaba na-ekwu dị ka ebe injin na-asụ injin eji asụ akpụ ebe ọ na-asụ enweghị m efu fred ka ọ dị n'o <laughs> ịsaka ịsaka <laughs> um, ka isogodi n'ife a na-alụ Meu. Meu. Hello. Fine girl. Hey. I'm making money. Ndị maka maka Chineke. Ibe egwusi bụ ụlọ ọgbọ na nwoke eh? bụ na akpụnụ. Nwoke bụ akpọ ya agakọkwa. Nne gị gozi anụ mgbọ. tienu m na selfi 50 cent makwa na nwoke na-emegwele exist nwa onye be anyị bụ onye yoruba isi ọ na ọbụla onye fe mmanụ ndụ hapụ gị aka gị na onye onye ebukwa m ike o biko ka ị marakwa ihe ị ga-eme anụnwa makwa m ihe na egwu mgbe ị na-eme ọnụ atọ gị marọ biko marakwa ihe ị ga-eme ya ị ikwetego oh, na ị mere ya nsogbu adịghị ngwa ị ga-amazi ihe ị ga-eme ya maka mmụọ achọkwa ka nne m chụpụ m n'ụlọ biko biko biko biko bịa chọkwa ihe ị ga-eme bịa chọkwa ihe ị ga-eme ọ bụ na ị ga-ejefu ndị be anyị jefu ha mba na ego agbanụ m na ihe na-akụda ụwa ọnụnụ ị na-achọ marieji mgbe ị na-eme ihe mabụ na ị ga-alụ nwayọ gbara nwayọ ịsọ ka ị na-eme ebe tv na-eme nne kedu ibere ebe anyị nke nwa gị nke ị na-eme ebe a Tochi m bịara ịgwa gị ihe anyị mere mgbe ahụ rizọtụ ya kpọrọ o mee tụgbago m ime eke ọgba tigbukwu anyị ihe gị na onye mee ọ na-abịa ịfụcha mmadụ na nlọ ọ dịghị ka gị na ya fụ n'ife ma a na-efo m na nlọ maka ịmara ife ọfụma nwa bịa chọta gị nwa ụbọbiti chọta gị ịdị ọdị mme mmụ nwa bụla ife ife ajọ si m n'ụzọ pụọ afọ ime adọrọ gị mma mana mgbe anyị na-eme ọ na-atọ gị agwa ya a na-ekwu nke ime dị ime ọzọ cherekwa nne gị enwedịkwa ime gị nke na-ajụrụ m ọ dị ka isi dị gị nke bụ eziokwu ọ ka gị mma na ije mkpụmkpụ ihe a itiri ebe a nwere afọ ime gị mma ọ dị gị mma ndị Seba b'o sɔn. N ka Seba bɔ ka sunɔgɔ. Ni tiɲɛna ɲini na a ma ca ne ko ne ne ko ne ko ne ka ba in ma ɔ ɔ a n'a kɔnɔ a kɔnɔ. ọnwụ ihe ọjọọ bụla m mere gị iwe tụrụ obi ka mma ka ya esi ko jide ya bụ isi ọma mgbaalụ gị ya na mgbaalụ gị ya ugboro ole ka m na-agwa gị si gị na m n'azụ kịkọba oge bụ na-esegharị n'azụ ka ijiji ibe ijiji ka m nsị n'ike dezie ntị ka m gwa gị mbọsị ọbụla ị nwere anwa suo m n'azụ ọzọ mbọsị ọbụla m na-afụrụ gị n'azụ m ihe m ga-eme gị chịrịkwa ya na otu ọ ewu, ọkwa maka ego maka ego ka m ji tinye onwe m n'ụdị ọnọdụ a maka ego eo kịta n'enu nne m achụpụgo m n'ọnụ maka m dị ime tochi ọ ga-adịrị gị na mma tochi ekwe ihe mere m kịta ụnụ ụmụoyi m ga na-ekezi di enwekwana ihe ọzọ mma m ga-eme nne m achụpụgo m nwere m ebe ọzọ m ga-aga ka m gawa njebikwuru Tochi nọ enweghị na ihe mma m ga-eme kịta chi biko gbaalụ m n'elu m kịta ya dị m ime ọkwa adị m ime ọkwa n'ihi ego akpịrị ego el si mgba lụzie n'ụmụ <laughs> ibe gị na-amasị m na na-ege anya m hapụ gị aka hapụ gị aka ọsọsọ hapụ m aka ka ị nwere ike ịsụ n'obodo a kemgbe ị batara ofe mmanụ achọbụ ka anyelu gị aka wepụta ife niile na-ezo ezo na-arụ gị ma nke iru ma nke azụ onwere nke ikwe ka mmeri bela ụmụ nwoke na ebela na-eme m maka na ọ dị enwere ife ọzọ ị nwere ike ime na-abụrụ ize foto ize na-aba na izekwa iru ize azụ enwero nke na-apụta apụta anụọbịa azụ eji esi ofe akwụ ka m mere m ife njem

ihe m chọrọ ịbịa gwa gị bụ na hmm, ịma kọntena ahụ ịkpọ chete kọntena ahụ ọlandị di ahụ bụkwa gị ebe a mgbe ị na-egwu ya marọ ị na-ajụ ma anụgo m di bụrụ ọsọsọ di abịago m ịnọ kwa ebe a ka ịnọ ahịa nọkọ ya ọnụ oke i c h i r e m na-ebu ị ma na kọntena ịtụrụ ala nọ n'ebe ahụ Thank you. onye nọ n'ime ebe a eri nri ị ga-atakwuo obodo na-afụ n'ụlọ ahụ ihe njikwa wee bata obodo ahụ gbasụọ anyị ịfụkwa isi ndị echekwa ebe m tinyere isi a akwụchabeghị m ụgwọ ya fọmatị na-ezu agwa ere ka m Los Angeles amakwa mgbe ọgọ ebe ebe a kịta ebe kwuo na ya bɔnɛ o bɔ seli yɛ yi ke bɔnɛ kɛnkɛmɛ de b'a la na man da a b'a mun su man da man da a b'a mun su unobuwa unobuna kwamba lezi chwano nangenyaya bora ifana bukasidalo self unobuna sichoya muna yakaphiya ngona amanda amandene amandene okum

チキにやな今使いさんの今今使いさんのみんなのじまかさなのじまかさななばおおでんまチキにやなちょんくんとずよwanne iko sema kama na ngombe zinachumia ngombe zinagana mama kana mji wa chini wale kuji wale wale kuji machimachiki zile au kama asa asa kunja maro chiki ni mungi mimi ima ima ima ima kaisi ima kaisi hivi Chukwu na-egodo onwe gị anya e. mụwa bụ blessing ka ị na-esere anya wee tee n'ọnọdụ a ee amara m n'ibe furef nke nọ ndị ka ọnwa bie nke akwa na Tochukwu gị ka mba pọ Tochukwu na-egide m anya na ọ na-asa nwa dị ka m anya Tochukwu na gị na-esi m anya na-esi m anya were m n'ọnọdụ a ị na-ebe anụ m ihe na-agbaka m Tochukwu Tochukwu maka gị ka nne m ji chụpụ m n'ụlọ maka gị kamgbe ị bịara nga anwebeghị anyị hụrụ nri nkịtị mmadụ eribe ọ dịlọkwa mma mma ịhụ oh. laita ụmụ nwaanyị bụrụ ose ga na-esegharị gị ị na-abụ onye ọbụla ime tochukwu na-egodi m anya n'odi m anya otu a m na-eyi mgbe onye ị ga-enesi anya wee hapụ n'ụdị ka ọnọdụ wee bịa mebiere m ndụ tochukwu tochukwu mba bọbi tii bọbi tii bọbi tii la sisi ya na ọpụtasị na isi na la na-asị m butuo m butuo nne na-agba ya mmanya n'aka child ebe mo bisi we ba te ke uti ele ele na le judu go ke de be mo ele Lagos o da je mo le ga so mo lu mo to ka na lo mu yo zo na Lagos bubble tea which <laughs> one them bubble tea bubble tea bubble tea bubble tea ke esi fana me apụtakwa mbọ sam mọcha obi aṅụrị na nwanne m abata bụ na nwanne m esi obodo ebe bata ya ka nna n'isi kịta na n'ọzi eburu ka iji anyị egwu kemgbe otu mgbe ọbụla kpọrọ anyị ebe a na-aṅụ mmanya anyị na-aṅụ sọ mmanya na-aṅụ sọ mmanya ọkwa ndị arụbago ndị arụbago na-enye anyị sọ mmanya kama ị ga-enye anyị egwu ya dịka gị na-enye anyị mmanya na na-eme wutekwere m o wutekwere m <laughs> Wala mahkemeli ya dönüşü. Wala mahkemeli abi hatırıyla dönüşü. Dönüşme batına tane inanma. Dönüşme batına tane inanma. Kọ́ọ̀nù ẹ̀jẹ̀.